esibe ga bụ onye iji m ụdị okwu chukwu ajọ di na nwunye na-ezumezu na-akpa nkata ọfụma ụlọ ụlọ ọnwa atọ nwanne m nwoke furu oge a nọgoro tinyere ihe ndị nchọpụta dị iche iche achọpụtagasịrị gosiri na ọ nwụọla n'ezie kedu ihe dị nye nwa nkịta ọnwụ onye bụ chi omenala anyị kwadoro ka achọtagodo ozu eze ma lie ya eh, ka ọ bụrụ na anyị gaa n'iru na-enweghị eze <laughs> ezumezu apụghị iketa oke ọbụla n'aka gọọmenti ọzọ Chief John ọ dị m ka onye bụ chi ji okwu ebe a anyị kwesịrị iwelite okwu a na nzukọ ọzọ ma gwa ọnụ ka o mee ihe gbasara ya Chief Ogbonna agala agalaji ọchụ anyị eso ugboro abụọ gbasara ukwu a mana ha gbachiri nkịtị afọ m na ị na-aghọtaghị ya agbam nkịtị ndị chi anyị ha gbara i eh? chefula na ndị be anyị si na ọ gbara nkịtị kwere ekwe ekpebiri m n'obi m ka mụ na unu kparịta ụbụbụ a maka na ama m na ụnụ bụ ndị maara ihe nke ọma bụrụkwa ndị nze na ọzọ ekwesịrị ntụkwasị obi hmm, Chief John ihe onye bụ chi na-ekwu bụ eziokwu ọ baghị uru igbu oge ikpughe okpu eze gbam eh, ịbụ nwoke maara ihe nke ọma Chief Ogbonna ngwa gee ntị ka ngwa unu echi m tata aga m eji ọnọdụ mmụta m ịma ndị oke mmadụ na nnukwu amamihe nke m nwere wee kwalite obibi ndụ ndị be anyị site n'ezinụlọ unu <laughs> eziogị onye bụ chi ekwere m n'okwu gị ma kwụrụkwa gị n'azụ chimchim gbam e, e, chifogbo ndị bụ nwoke mara ihe nke ọma jide ka iji anti nwa obi adịghị mma chaa chaa maka na onye isi ụlọ akwụkwọ anyị sita ha enwe ego ha ga-eji azụta jesi nakwa akụrụngwa ndị ọzọ anyị na-ediri ji kwado maka asọmpi a achọọ ịma na ị nwere oke mmasị n'ihe gbasatara otu egwu bọọlụ a ekwela ka ọjụ nke eze jamil jụrụ inye gị ihe ndị a unu chọrọ kụda mmụọ gị ala daalụ anti m achọrọ m ịtụrụ ugo na asọmpi a maka na ọ ga-enyere m aka ka nrọ m pụta ihe ka onye asistant kochi na Enugu ebe ọ bụ na anyị ejighị ego ọ karọ mma na ị gakwuru kansel nwa maka inye gị nkwado ee mama ada nke anyị tiri isi n'ụzọ abanye na mmiri na-eru udo dịkwa hmm, nsogbu ụdị aghọta m ụdị ọrụ ịba na arịọ nwa ma enyegokwa m ọgwụ m zụtara n'ebe a na-ere ọgwụ mana o ịla nne kedu ihe mgbe ama na-enwe ahụ mgbu oyi ike ọgụgụ ya ọrịa ịba n'ọdụ ọdụ ka m ji wetara gị ọgwụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ bụ ọkpọkọpị nne ndo eh, mama ada emekwara nyocha n'ebe ahụ unu jere ịnata ọgwụ tupu enyewe ya ọgwụ ịba ọgwụ udiri nyocha ahụ ole achọ mama ada ha kwesịrị ime ya nyocha ahụ iji mara ma ọ bụkwa ọrịa ịba n'ezie tupu enyewe ya ọgwụ ọ bụ nke na-emezi m ọgwụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ nke ga-enye gị ugbu a ga-arụ ọrụ nke ọma ịnụla naanị na-enye ya ugboro abụọ kwa ụbọchị ndewo ehe nwodo ị gwaghịzi m na Stef nwa gị na-arụzi na nke ole nwa gị nwaanyị Este gini, este gini, este gini. nke m achọghị m orenji a biko ihe na-agụ m ugbu a bụ apụ biko gaa zụtara m ya o gịnị ihe ọchịchọ gị ndị a eh? chinwe enwe ka ụbọchị taa si dịrị m enweghị m ike ịbịa pụwakwa ire ọzọ gịnị na-eme oge echi nke ahụ nọ nwayọọ otu a ah, ezigbo nwa m ngwa bịa bịa bịa bịa ka ikele daa dị o bịa hụ ah, ah, ahụ ya na-ekpo ọkụ chinwe metụgodi ya aka ama m ọ na-enwe ahụ ọkụ kemgbe ehihie gịnị mekwara na ịkpọrọ ya gaa n'ụlọ ọgwụ azụtara m ya ọgwụ ọrịa ịba n'ebe a na-ere ọgwụ enyego m ya dozu nke mbụ amaghị m ihe mere iji aka gị na-enye onwe gị ọgwụ na-adịghị mma hmm? ọkwa agwara m gị na achọrọ m ihe anụ na Mana ọ bụ naanị ọrịa ịba na-anwụ. Ekwesịrị m ịbịa gawa ụlọ ahụike maka ịba nkịtị? Gee ntị Chinwe, ọrịa ịba abụghị ihe nkịtị. Ọ dị mkpa na imere mere nyocha tupu ịṅụba ọgwụ. Biko, kwụsị iche na ahụ ọkụ ọbụla bụ mgbaàmà ọrịa ịba. Anụla m, gịnị ka ị na-emekwanụ? Ana m eyinye akwa. Ọ bụrụ na ị ka chọrọ ịta apụ gị nwa, kwadokwa ka anyị kpọrọ ya gaa n'ụlọ ọgwụ maka na arụ ọkụ ya nwa na-arịgokwa enu na-agbago ya na inwego n'ike kịta ọkwa ya ok ọ dị mma ndị ọma na-ebi n'udo ndị na-eme ka ihe ọnụ ihe ọma ka mara ụnụ ịma na gidigidi bụ ugwu eze ọ bụ eziokwu na ihe garara ọnụ n'ahịa ugbu a mana ọ bụ nke itinye 6,000 naira n'ọnụ otu akpa rice ọ karịrị akarịnụ ọganikọ mụ na gị na-azụkọba ahịa nke ọma mana ọ dịzị ka ị na-akwapụzi m akwapụ ọ bụrụ na doris nwere ike ịzụta nwu 10 bags na 24,500 naira eh? n'otu n'otu ụnyaahụ gịnị mere ị gaghị enwe ike ịzụ ya otu ahụ ọ dị mma aga m azụta ya mana ihe m ga-enye gị bụ 23,000 naira ugbu a ee anya na-eke gị ebe a <laughs> onye isi mba na <laughs> ngwa ada were ego gị daalụ ọganikọ mm-hmm. ka m bịa lawazie ọ dị mma echezọkwa na ibutere m araisi next week oh. o anụla m niko ọ bụ m osikapa ndị a ee eh, ma ndị nke ahụ nọ n'akụkụ ebe nke ọzọ ha niile dị 30 bags enwekwara m 10 bags ndị nke ọzọ na-eche gị biko nye m izu ụka abụọ ka m mezuoro gị ya 60 bags mba mba mba mba ọganiko ndị ahịa m na-ebunye osikapa na Abakaliki chọrọ ya echi kedu ihe ị chọrọ ka m gwa ha biko iwe gị adịla ọkụ bunyegodo ha 40 bags ndị nke ọzọ nkwa m na-ekwe gị bụ na tupu o ruo izu ụka ndị ọzọ echegbula onwe gị n'ịkọ aga m akwụsị agrimenti dị n'etiti mụ na gị ugbu a ma nyefee ya Doris maka na ọ dị nkwadebe inye m ihe m chọrọ Chineke mee otu Doris a obi m daalụ n'ebe ọ dị ukwuu maka isi ọnwụ ka anyị mee ugo nyocha maka ọrịa ịba obi dị m ụtọ na anyị na-enye ya ọgwụgwọ kwesịrịnụ ugo bụkwana nwa mụ na gị abụọ eziokwu ịhụ gị ka o si nnọọ wee rahụ n'aka gị ihe ị ga-eme gbaanụ mbọ hụ na i nyezuru ya ọgwụ ahụ otu o kwesịrị anyị ga-ahụ ma emesie o nnọọ daalụ ebube nne m ukwu anti doris na-eche gị kemgbe hei biko biko kuru ugo ugbu a ma nyere m aka gbanwee ya akwa maka na ọ gbara agbọ na ya o nne m ukwu mhm. hei doris nwanne m biko iwe ewela gị na ichela m ogologo oge ugo bidoro inwe ahụ ọkụ ma na-agbọ agbọ mere achọ jiri si ka anyị kpọga ya ụlọ ahụike ebe ahụ ka a nọ chọpụta na ọ bụ ọrịa malaria ji ya ị hụla ihe mere m ji si gị hapụrụ n'owu nwa ahụ mana enyi gị nwoke kwanyere gị jeekute ya biko biko biko biko biko akpọkwala ha achọ n'okwu a ọ bụ mụ onwe m kpebiri ikute ugo biko geda akwa m biko ee ka m chịtara gị ya ugbu a Mana akwachabeghị m ha niile, ịma na ọ bụ m na-akwa akwa ashebi nwunye oke nwa, ebe ahụ arịara Ugo sokwa mebiere m ọrụ. Ị ọzọ, Ugo nka Ugo nka Ugo ọzọ. Nwamaka, marakwa mara na ka ị na-aga n'ihu na-elekọta nwa ahụ na ọ ga-enye gị nsogbu n'ọrụ gị. Nwanne m, iwe ewekwala gị o, mana ọkwa ịma na ụmụ nwaanyị na-eleta ụmụ ha, lekọta ezinụlọ ha, ma na-emekwarị nke ọma n'ọrụ ha. Biko, hapụ anyị aka. Ihe ọma ka eji mara jide ka iji jide ka iji adanne eziokwu ka nna na-agwa gị anyị atụgbọ gị shishi n'aka ugbu a eh? n'ịkọ tinyere ego ya niile ma nke ọ natara ndị oji ego achụnta ego iji zụta meshin rice mill ahụ oh. nke a bụkwa ka ọ kwụchagoro 6.5 million maka inweta ala ebe ọ ga-arụ ya bụ rice 6.5 ọkwa nnukwu ego hmm. mana ugbu a ego ahụ niile koro n'otu ebe maka ofufu eze ogo ka nwa gị eziokwu chinwe ugbu a ka m ghọtara ka ya bụ ọnọdụ si wee dị nke ka njọ bụ na ọrụ kọntraktị ire rice o nwetara oche na ọ ga-esi na enweta ego ka a napụrụ ya ụnyaahụ wee nye Doris ọkụ ekwuru m ekwu witches and wizards chineke hmm. bịa gịnị na-eme nne nna ọ naghị emegharị ahụ kemgbe unu batara ebe a ahụ ọ dịkwa ya nne m ọ na-enwe ahụ ọkụ ma na-ejidekwa aka na ntị kemgbe abalị abụọ ugbu a idugokwa ya jee ụlọ ahụike maka inyocha ya ahụ mba mana azụtarala m ya ọgwụ ịba na kredit adanne m ị kwesịrị ibugodo ụzọ gaa nyochaa ya ahụ ọkwa n'izuụka gara aga ka ahụ ọkụkụ tụrụ oge echi m wee chee na ọ bụ ọrụ ịba mana nịkọ siri ọnwụ ka anyị jee ụlọ ahụike bụ ebe a nọ wee nyochapụta na ọ bụghị ọrịa ịba ọbụla kama na ọ bụ ọrịa taifọd na-arịa ya nne nna ya ngwa bịa adanne m ahụ ya dịkwa ezigbo ọkụ mbanụ ka anyị kpọrọgodi nwa jebe ụlọ ahụike ozugbo ozugbo ka mkpọgodi niko dị m n'ekwentị The number you dialed is switched off. ejimaka aka na ya agaghị eche taa niile tupu enye anyị test resọt nwa ee eh? mbanụ nyocha malaria adịghị egbu oge chacha ọ na-ewe ihe dị ka 10 or 15 minutes ka resọt ya pụta ah, nne m omi ọ gịnịkwa ọzọ ndo ndomomi m Nnedi na Chinwe test result ya apụtala o nweghị malaria ihe ji ya bụ typhoid fever. typhoid kwa mana mgbaama ya dịka nke malaria ọ bụghị ahụ ọkụ niile bụ mgbaama malaria ahụ ọkụ bụkwa mgbaama typhoid na ihe ndị ọzọ ọ bụ ya mere o ji dị mkpa ime test tupu ịmalite ịna anwụ ọgwụ adanne ọkwa ịhụla n'ihe ahụ m na-ekwu ọkwa di m n'iko mere ka anya saa m gịnị ji wee mezie ọka mmadụ niile mara na ị kwuru ya ndo biko ada na iwe wela gị biko nọọsụ gịnị ka anyị ga-eme ugbu a aga m edepụtara gị ọgwụ ugbu a ma gbalịsi ike hụ na ọ ṅụzuru ya ọ dị mma daalụ nọọsụ Ugomma ị na-eme nke ọma jide ka iji ndị bikonu biko na unu wee tuo obi ala ka anyị ghara itinye ọnụ n'okwu onye ga-aba ezu ogo maka na ọ bụ okwu omenala nke na agbasata ya ụmụ nwanyị. gịnị mere anyị ga-eji ewepụ anya n'ụdị okwu dị otu a ụmụ nwanyị ibe m ka m unu nke bụ eziokwu eze ogo james na-achọbụ imegharị iwu ahụ metụtara nketa ala nke ga-eme ka ụmụ nwaanyị na-enwezi ala lee anya onye bụchiburu eze imegharị iwu ahụ agaghị enwe isi ọzọ nke ahụ abụghị eziokwu onye bụ chi nke m nwa maara ga-aka leba anya n'ụkwụ ụmụ nwaanyị karịa nwanne ya nwoke bụ eze ogo nwụrụ anwụ olu okwu mbụ ka anyị gakwuru onowu ma gwa ya ka ochie onye bụ chi eze bikonu ka anyị mara ihe nwa odom chọrọ ikwu bikonu Esta kwuru eziokwu gbasatara ozi obodo anyị mana nke ọbụla anyị kpebiri na ya ka anyị chetakwa dịka ndị nne ọkwa ọrụ anyị ka ọ bụ ichekwaba ụmụaka anyị n'aka onye achịcha aka ike hmm, onye buchi anaghị akpa ezi agwa onye m na-ekwu maka ya eh, onye buchi si na agbụrụ eze nke mere na okwu banyere ichi ya eze abụghị ha ga-abịa nwewa nrụrịta ụka na ya mama emos ekwuchabeghị m n'ọnụ ị egwu gị gị ji agwa m ụmụ nwanyị ibe anyị ga-ahapụgodu n'okwu a ugbu a iji kpaa maka ihe ndị ọzọ maazị akpata anyị chọrọ ka anyị na aga kpaa nkata ọzọ banyere ụzọ anyị ga-esi wee zụghachi ala ahụ n'aka gị pastọ Emeka hmm? akwa kọwara m unu na achọ m ịrụ ụlọ ebe mmepụta akụ na ya bụ ala ị mara nke ọma na ị ga-ejikwa ego anyị ga-akwụ gị ugbu a wee zụghachi ala ọzọ na ebe ọzọ maka ọrụ ahụ nke iji n'aka na-apụta ụlọ ụka anyị n'ọnọdụ a ihe m chọrọ ka unu ọta bụ na ala ahụ ị na-ele anya like ọ nọ na very good site ọ nọ nso n'ahịa ụlọ ọrụ ndị lokal gọọmenti nọkwa ya nso wit pak dị ya n'akụkụ anyị ma na ọ ga-ahịa ahụ ịnweta adịala ala dịka ala gị ahụ mana ihe a bụkwa n'ụlọ nsọ Chukwu ọ dị mma ego ole ka unu bịa akwụ <laughs> maka igweghachi ya bụ ala <laughs> ekele gị n'ebe ọ dị ukwuu maka ịṅa anyị ntị n'olu anyị ga-akwụ gị 2 million anyị <laughs> Emeka hmm? ala ahụ ị na-ele anya like that water about 7 million naira ka ọ dị ugbu a biko akpata menụrụ anyị ebere anyị ga-agbalị wee kwụọ gị 1 million naira emechaa anyị ga-akwụtọpụ gị nke fọrọ afọ ọ dị unu na ọ bụ egwuregwu ka m bịara ikwu ebe a if not that na ka my brother dị na ala na otu unu si na-arịọ m since aga m ewepụ sọsọ 1 million naira unu akwụọ 6 million ma ọ na adịghị ọrụ dị ịkwụ 6 million unu akwapụ n'ala m ndị mere ejije a bụ Victor Okechukwu Loves Onyebuchi Ifesinachi Nwamini Nwamaka Nwafọ Rachel Ogbuagụ Uche nne na Michael Chukwudi Nweke ndị dere ya gụnyere Busayo Iruemiobe Ikechukwu Ọdụm ndị hazi ya bụ ejije bụ Chika Igwe Ugomma Ọbụ Ose Isaac Nwale Christopher S. Rachel Ogbuagu Ezaga Chibeze ọ bụrụ na ị chọrọ igere ihe omume jide ka iji n'efu pịa akara 421 na Airtel ndị na-ewetara gị ihe omume jide ka iji bụ ụlọọrụ mgbasa ozi steeti ministry of health na njikọ aka ụlọọrụ mgbasa ozi ebbc art kansụl na eps redio site na nkwado ndị mba amerịka